aka yana ruba sha bidon aka to ba sai ba kibin na kana e biafra ya da ta kana shirya na shirya boko o manu manu an wasa da mara hadiye ki ta da ba lai ke shirya kana wa esa ko ba shi aho inu ta mergili ke na announcement maka fotra ka bo we ga na voters card ije ne ba duwe biafra gene aka ai wasi ka ai e sho mun na na ni mafia ba ozi ọma anyị bụrụbata ọrụ nabatabanye n'ụlọ obi nna ya bụrụ ụbọchị a na nwanne anyị ezigbota nwanne anyị nke na n'ime ma ebe a na-azụ aka ụbọchị a ga-atọ bọọsụ abụọ ofu ebe ị ga-ebi ya na ya na ya na ya na uru maka si ụwa obodo ụmụ anụmanụ n'ụlọ nke eze ka ha si etinye aka n'eziokwu